mgbe metara ya ha kụrụghị m aka ọ bụkwa mgbe ọ dị ha ka m mejọrọ ya ka ha na-asị kpọgbue m ndị ufu obi mgbe ihe ndakwasị dakwasịrị m ka ha ghọrọ ndị nta akụkọ ụgha ma mgbe okwe m gbara anya mmiri eju ha anya ndị ufu obi mgbe m na-agba ọtọ n'ihi ụkọ mụ na nne m ha biri n'ime ọhịa n'ihi enweghị ụlọ n'ime obodo ha ahụghị m ọ bụ ugbu m mere m eze ka ha bịara ịkọrọ m otu m siri na-ebi ndụ mpako na ndụ mfuli elu ndị obi mgbe ahịa ghọrọ m ha ghọọ ndị enyi m na-akasị m obi ma mgbe uru ahịa ruru m aka ụzọ mụ na ha aghọọ ụzọ chiri echi n'ihi ụfu obi ha mee ka ha mara onye mbụ ma mfu obi ekweghị agha ndụ m ha nụ na asịrị na m kwara iko ha ekwe ee ọ kwara iko ha nụ na asị na mbụ onye ori ha ekwe ee ọ bụ onye ori ha nụ na asị na m gburu mmadụ ha ekwe ee o gburu egbu ma ha nụ na mbụ nwa chineke amụgharịrị ọzọ anya ha agọ ọkụ ebe ha na-ezi arụmarụ banyere ndụ m n'ihi ụfụ obi ha ọ naghị ewutebiga m oke n'ihi ndụ kraịst anyị na-akasị m obi mgbe nne ya ka dị ime ya ka onye iro chọrọ ka a gbaa nne ya alụkwaghị m mgbe a mụrụ ya n'ụwa ka ndị ukwu obi siri maka ya busie ụmụaka na ihe ha mere ha ebe ha chere na ha egbuola kraịst ndị ukwu obi mgbe kraịst bidoro ọlụ ọma akọrọghị ya aka ọ bụkwa mgbe ọ dị ha ka o mejọrọ ya ka ha na-asị kpọgbuo ya mgbe o bi n'ọzara ọgụ ụbọchị abụọ na-erighị na aṅụghị ọ dịghị onye hụrụ ya ọ bụkwa mgbe ọ nọ n'oriri na ọṅụṅụ n'ụlọ Zakiọs ka ha kpọrọ ya onye aṅụrụma mmanya ndị obi mgbe ọ nọ n'ezi ezi ndị ọkammụta ihe n'ụlọ okwu chineke akụrụghị ya aka ọ bụkwa mgbe ọ gara n'ụlọ meri na mata ka ha ghọrọ ndị nta akụkọ na-ekwusa na kraịst na-eme ọyị ndị inyom ndị ụfụ obi mgbe ndị ụtụ taksị kpọchiri ya n'ihi ụkọ ego ha gbapụtaghị ya ọ bụkwa mgbe ọ gara n'ubi nna ya ghọrọ ọka ka ha kpọrọ ya onye ori ọka ndị ụfụ obi gwọrọ ndị isi na ndị ngwọrọ ha akụrụghị ya aka ndị ekpenta na ndị oruru ọbara ha etoghị ya ndị ukwu obi kraịst mere ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie ma ihe ndị ukwu obi ji ya ụgwọ bụ inye ya aha ọjọọ ịbụ ya si ndị ezi ure ịgba ya ọtọ n'iru ọra mmadụ inye ya mmanya gbara ụka na ịkpọgide ya n'elu obe mgbe ha chọrọ ịtụgbu nwaanyị na akwa iko na nkume ọ kụziri onye ọbụla n'ime ha mmehie ha ha wee chegharịa ma rapụkwa ya ma ndị ukwu obi oge nke anyị anaghị echegharị na mmehie ha mehiere mmadụ ibe ha ndị ukwu obi ha jụrụ eju n'ahịa n'ụlọ n'ụlọ ụka na n'ebe a na-alụ ọlụ dị iche iche gbachi ha nkịtị lụwa ezi ọlụ ahụ iji n'aka maka na chineke nwe ọlụ ga-akwụ ụgwọ ihe ị lụtara ọ bụghị ndị ukwu obi na-akwụ ụgwọ